Nwanne ị nyere m ego Chineke ga-enye gị kpụrụ mmadụ kpụrụ mmadụ onye tụga gị ahụ ịmụ ala gị di ya ala ekpekpe ya hụ gị ihe ọbụla e kwuru rie ya na ha ji ego ịnya m ị ga-eme ya dọbụl ọpọ dọbụl bel ekpelu ndị ọzọ Chukwu gọzie gị

Ah, e si m mba na hmm. ihe m ji bịa ma bụ anyị kwụrụ eh. e- e- e- any problem eh? hmm. papa ịma ihe eh, ema gị ihe m gị oh, na gị hmm. o nwere nwunye anyị nwoke nọ US nwunye anyị nwoke ahụ m oji si m na ọ chọrọ ịgbana gị happy birthday eye ihe awụkwa na akwụkwọ ego hmm? ee eh, ihe awụ ọchị mmisi gị happy birthday ee eh, ama eh, m ama onye igbo hmm. eye onye igbo onye na-ego ego m hmm. aha ya wụ nwa bụ ugwu nwa ọ nọ na Texas USA mm. na United States of America anyị anyaghị egwu and ihe ọchị ihe ọchị ị ga-ekpe n'ihe ekpere ọ na ga-ele gị ugwu na ị ga-ekpe n'ihe ekpere ihe ọchị bụ onye onye onye na-eme oki oki ga-eru ya aka eziokwu nwa nwoke nganga mm. ọbụla enyo ị ga-aka nka kapee kanye ọma onwe m eh? igakanka igeli ihe kụrụ ebe ahụ ndụ onye tụga gị na-alaji ihe ihe kụrụ igeli ya na ha jizọs ọnwa m biko otu ketara m oke irikwa gị aka onye ọzọ ma ebe nne gị otu ohu ya gaje nye gị nke nna gaga kwana agaga ya dị nna gị mma onye ọzọ nye gị ịnụ ọma amọ n'igbo ga-abịa bịa jụọ m ajụjụ ማሳበኝጎቹ ምኒከ ክኒከ ጉዜግ የጌታ ታቀ ኦዲት ያገር ማለት ማለት አጋባል ላይ ናንዶ ላሞ ሁሉ ነው ነው እ እይ ሄባ እይ ለተማ ፓፓ እህ ያሽ አይሰማ ሰማ አያ ፓፓ እ ኦቱ እንደም ቋያ ኦቱ ብሎሽ ነህ a ma abịarute ndị chọkwanụ nọmba unu eji nọmba gị ndị chọrọ ikwu ikwu une gị eji nọmba eme ezi hụ distọbụga ya ni a gara kọtụ two days ago or oh, is it no yesterday yesterday i gra court the judge ajuma the lawyer say how old is this your client uh, lawyer jack ayajo say uh, eh, papa tell the court is asking you how old uh, you are Ferrier say I am hundred and nine years Sorry. by this March. Okay, okay. Uh, March. Uh, by this March. Ninety-nine. Uh, uh, oh, mention about the date. Yeah. So the woman is what? Still agile, yeah. calculative. Yeah. No, no, no, no, no, no, no, no. Mokasa yeshi koto pata. 1000 eh 500 dị na chai Then na ọtọ ị gara ị gara na ihe wo ihe wo ah, um elotu m ga-esi eti ihe otu enyere ndụ ugbu m sị ihe iwu living as encyclopedia very soon ụmụ igbo ndị mmadụ ma ndị mbiri enyi ma ndị ihe niile ga na-abịa nga ajụ gị ajụjụ ajụ gị ihe mere mgbe o ji mee mgbe o ji mee gaa asakwana ha ị na-aghọta ezi ọbụla na-enweghị oke ihe mere ha ị na-aghọta so otu isi one annual key na hundred and something years hundred and nine years ọba ananyo ọba ananyo thank you thank you papa thank you ise. wọ́n ní gbọ́ngàn ọ̀bùnà ẹ̀yàn láti nage mú wọ́n ní ìyẹn ẹ̀mẹ̀gàn tinye gege nye gị kpụrụ mmadụ kpụrụ mmadụ onye tụga gị ebe ahụ ịnụ ala gị gị ya ala ekpekpe ya hụ gị ihe ọbụla e kwuru rie ya na ha ji ego ego يجي دبل upon دبل بل بل من درجة تبقى زيادة ممنوع